gị na mut ndị ọdịnala ekene m ụnụ ụmụ igbo anyị ekene ụnụ ụmụ ibe anyị ekene ụnụ anyị si udo dịrị ụnụ n'ụbọchị taa anyị nwa bụ ndị ọdịnala anyị bụ ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe anyị si udo dịrị ụnụ ebe ọbụla ụnụ nọ ebe ọbụla ụnụ nọ bụ ndị igbo udo dịrị ụnụ ebe ọbụla unu nọwụ ndị ọdịnala anyị si udo dịrị ụnụ, ebe ọbụla unu nọ anyị bụ ndị ọdịnala anyị si ka anyị kenekwa ụnụ taa ka anyị kenekwa ụnụ n'ụbọchị taa na anyị wetara ụnụ, ozi ọma ozi ọma ndị ọdịnala ozi ọma ndị ọdịnala ozi ọma ndị Igbo ozi ọma ga-eme ka anyị Igbo dị mma ozi ọma ga-akwadobe anyị Igbo ozi ọma ga-asị na ndị Igbo aga awụkwa ohi ọzọ na ihe emega anyị n'ụwa o mekata emekata anyị anya afọ eze ebe anyị zụtara ụkwụ anyị niile wụzi ndị Igbo sọ mmiri mmiri ma enwere ike a na-ekwe ndị na-awa ahụ n'afọ n'afọ amụrọ enwere ike a na-ekwe ndị na-asa ahụ n'afọ n'afọ aghọtara ihe a na-akọ mana ọ bụ mgbe aghọta ihe a na-akọ aghọta na ihe na-eme ndị Igbo nọ mmiri na-eri anyị mgbe ahụ ka ha ga-ama ihe a na-akọ a sị m udo dịkwara ụlọ tupu anyị ejebe ebe ọbụla anyị na-eje anyị ga-ebugodo ụzọ tụọ ọjị ka esi eme ya n'Igbo maka ndị na-amara ihe bụ ọjị ha nwere ike chọnọ ihe anyị ji n'aka n'ọya ka a na-ekwu maka mba ihe ahụ eji n'aka bụ alegori ka ọ bụ ọwe simbol mana e nwere ihe a na-ekwu ogu na ọfọ ka a na-ekwu okwu ya you are connecting to the nature you na-espik to nature through that na iji e n'aka ọwa otu ahụ esi wee bunyekwe gị cross jizọs ma foto jizọs ma ihe a niile alegori ka ọ bụ ha na-ekwu about you life and direct about inner self of your, of your eh, eh, being ọjị aha nna nna anyị ha na-ejikwa n'aka all the thing. ọ ya wụ the concept e uzuru wee mee ihe a na-emekwa today ihe ọ bụla a na-eme eme n'ụwa bụ ọ ihe emeburu eme ka ọ bụ maka ọ bụrụ na emebughị ya eme anya ha eme ya a na-eme ya taa bụ na emeburu ya eme ọ ya ka anyị ji gwewe ezigbo otu aha bido maka na onye na-amaghị ebe mmiri si wee bido mabụ ya ọ gaghị ama ebe mmiri ya na wee kwụsị ọ ya ka anyị ji eme mgbe ọbụla anyị ji ha na-ekwu okwu anyị ga-ekene godo eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu kene ibe maka enwe ndị na-amara ihe ọ pụtara nsogbu adịrọ a ga-akọwara ndị be anyị ihe ọ pụtara eke orie afọ nkwọ otu isi fụ ya otu ahụ isi wee fụ ya na sayensị ndị ọcha isi wee si ọwụ earth fire wind and and gịnị na-akpọzi akpọzi ya ma oyibo anaghị adị oyibo anaghị adị mmadụ ahụ mma achọrọ m ka a isi oyibo n'obodo anyị mana ịmagonu ụmụ ka otu anyị ka bidoro ebido ọwụ na anyị mesịa n'ala Igbo onwe ezi nwa Igbo ọbụla ga-asụ oyibo onye ọcha ọbụla sọrọ ịsụ oyibo ya jee ya chọrọ ịsụ Igbo ya jee mụọ Igbo amụọ maka oyibo a na mmadụ na-asụ Jamani. ana m asụ ana German sụọ Italian sụọ Spanish sụọ English sụọ Igbo nna nwanne ọ dịgodo mmadụ otu a enwere mgbe mmadụ asụrụzi asụsụ a isi agha isi agha saa ya mana ihe a na-ekwu maka eke ori afọ nkwọ ọgwụ na ndị be anyị kwesịrị ịma n'ọwụ datin the element of the body element ahụ ịbanye ọbara orie afọ nkwọ ọnya ka nna nna gị ji wee baa gị afa mana ịmago anyị akpọrọ n'ihe anyị na-akọ na onye nwe mere anyị ji wee chiri ihe ndị ọcha na-awụgharị maka anyị mara ihe a na-akọ mbụrụ ha na fonu ha abịa nyebe nsogbu nsogbu adịrọ a sị m o nwere ihe m chọrọ ịgwa ndị be anyị taa a gwara m gasị ya ị nwere ike ịgwa m ihe ndị isi ojii ma ọ bụ ndị Igbo na-akpọ Chukwu ịma na chukwu ndị igbo anyị amaghị na chukwu definition kedu ihe wu chukwu n'ala igbo achọrọ m ka ndị be anyị gwa m datin ndị isi ojii ka ha gwa m afọ a na-akpọ chukwu n'obodo ha achọrọ m ka ha gwa m ya because ịma na a na-ekwuzi chukwu chukwu chukwu ndị mmadụ anaghị aghọta na chukwu wee definition chukwu wee definition na-aghọtakwa chukwu is a definition dọkọ chi ukwu ọ bụ two names ka ọ bụ chi ukwu kedu ihe ndị isi ojii na-akpọ because unu amaghị the game nọ there onye ọbụla designere or definere your concept of god onye ahụ ya everything ọbụla ị na-eme n'ụwa all the person bụ onye ga ya nyanwa ga-decide because why dati chukwu ha is like god na according to white man's definition na god bụ the inner self of you that thing inside you nyanwa na-decide whether good ma mere mma ọkwa ihe ha kwuru so now ọnwụ na design ya god nye gị if i give you god that is god nye gị chukwu now then ihe ọ bụla ị na-emezi n'ụwa mmụnwa because why chukwu unu na-ekwu now all translation of god in english bụ eziokwu all translation of god in english because na ọ bụ translate because njụọ ndị be anyị na-asị na mgbe ndị ọcha bịara ha sị nna nna anyị ha you know god nna nna anyị ha sị na ehen my name is chukwu nọ nso my name is chukwu nka that means you are doing a translation ihe na-eme bụ translation so kedu your own i want to know your own god ndị igbo who is the god of igbo people onye bụ n'igbo na be ndị igbo ọ bụrụ nke ndị kwuru ọ bụrụ ya kedu nke wụchukwu ndị igbo nna nna anyị ha nwere ihe a na-akpọ natural forces natural forces not for worship o oh. never for worship because anyị chọrọ ịbalance the equation of ndị ọcha anyị emezi adjust chukwu anyị to nke ndị ọcha not knowing na chukwu anyị abụrụ for one man nọ na high heaven na worship everybody no that is not it isi na asị give me this thing i want achọrọ m onye ọbụla onye igbo ọbụla go and study this thing achọrọ m ka ị gwa m what does chukwu represent in your land chi ukwu ọ bụrụ nke translation ndị ọcha don't give me a translation i want you to give direct chukwu in your own igbo language ọ na any africa ọbụla anyway anyị mana ha nwere chukwu general god ọ bụrụkwa translation nke ndị ọcha bikos igbo of today dia chukwu wụ translation of ndị ọcha that's it so achọrọ m ka ha nye m because enwere one thing chọrọ ịgwa ndebe anyị this program anyị na-eme na ọdịnala program onye ọbụla bụ onye kristian ọ ga-aha ọtụ ya unless m ibugodo ụzọ ị ga-ebugodo ụzọ gbapee obi gị ịgbapee obi gị ehe then ị marazie na go free to go and gbasi ige ihe anyị na-ekwu because this program challenges your traditional religious belief ọ challenge your traditional religious belief simple as abcd and if you can get along if you cannot get along with it na ị ga-enwe nsogbu because n'isi gị ebe ahụ ị nọ inside that your brain it simply means that once ị mere accept na-ejigodo atida na-akpọ religious philosophy wee mee gị grow iwere egro nwanne mgbe ọ bụla ị nụrụ this kind of thing o nwere ike inye gị nsogbu but nsogbu adịrọ otu a ka o si ebido Jizọs Kraịst gwara m nke ha na-akpọ ya <laughs> Nicodemus you must be born again to enter the kingdom of God ọ bụ m kwurie it's not me I did not say it Jesus Christ si Nicodemus you must be born again how did you born again na ị ga-adị ka ụmụazị how can you become like ụmụazị nwanna ọ fịara ahụ ọ ya bụ ozi ọma ọdịnala anyị na-ebutere ụnụ mana ndị na-aghọtara o nwere ike ị na-akọ nonsense because according to that their Bible book emego ha the sentin na Bible ahụ so anyị bịagodi na-ekwu destiny they will over over and over again say that na antichrist abịago yes because a gwara ha agwa na the man ga-abịa ịgwa ha the truth will come ọ ga-abịa ka onye oshi but ha agaghị ebelive ya they will never mana nsogbu adịrọ anyị mara ndị ọdịn ndị Igbo adịgo tired of religion pump and play ndị Igbo adịgo tired of religion so ihe ọ sọkwara gị na-akọ today as long as na ndị Igbo adịgo tired of religion ndị Igbo need different thing because 500 years of religion na ana Igbo nna nwanne can you prove of one single thing gwa m one single thing religion megoro ndị Igbo I want to know ọ dịrọ ọ dịrọ ọ bụrụ na o nwere onye ya kwuo afụbere m ya anyị abịa hebe i challenge ndị ụka we are not here to challenge your mind anyị abịara i challenge your mind never ever anyị abịara i challenge your mind so maka ndị a e nwere ike ndị otu a mụrụ gị n'ime ụka e nwere ike iche na ndị a bịara ebe no anyị abịara i challenge your religious belief ihe nna nna anyị ha ihe nna nna anyị ha our own thing ka anyị bịara ime we came to do our own thing ọ bụrụ na ị nwere if you can name any African god come and tell me name African god then how can you then define yourself gwagodi m how can you define yourself if you don't have a god and if the very true essence of your life of your soul everything about you is been designed by the West then how can you be somebody in this life achọrọ m ịma maka ndị afrịka na asị na ha na-ata always anyị na shout we are suffering we are suffering we are suffering your educational system was designed by the west your religious belief designed by the west everything you know about life is designed by the west why are you complaining why are you complaining if you cannot give simple you cannot give a curriculum of educational system to your children then why are you crying na nwanne <laughs> ihe akụkọ ahụ abọrọ m isi because am m alaike mmadụ chi ime ihe ome ya ọfụma ọgwa m tell me to my face i know i hear ụrọ nke a pụtara akọ nonsense o nwere african people dinere god gift herself let me know they are only ha na-ewe just translation curriculum of education system translation medical doctor translation astrology translation science and technology translation and you still come here and tell me nonsense hayi nsogbu adịrọ ka m nwekwa mmiri oge adịghị anya anyị ga-emepe fon anyị agwara m ụnụ na anyị ga-ebidozi na-ete gị kọl jenu kpọọ ndị fada jenu kpọọ ndị pastọ ebe ọbụla ha nọ onwe ihe ọbụla onwe gị kọntribut bụ ka ihe anyị chọrọ ana igbo ịdị mma awa on is simple ana igbo ịdị mma enwerezi ihe ọzọ anyị achọghọ ndị ala yoruba anyị achọghọ ndị ugwu ọsa ihe anyị chọrọ bụ ala igbo ụmụazị anyị amụọ ha ha too ha amụrụ mmadụ nwee ihe ha na-eme anyị ka nka ha ene anyị nka ọ bụ sọsọ ya ka anyị chọrọ o ezi ihe ọzọ fada ọwụ na Jesus Christ can promise this thing to us all of us will worship that Jesus forever and ever but ọ bụrụ na ọ gaghị eme ya nwanne nye m 100 meters give me 100 meters ọ bụrụ na ọ bụrụ ya ọ bụrụ na ọ gaghị eme nwunye my friend achọghị nọnsensị ihe so nsogbu adịghị ụmụnne bikos ihe anyị ji ekwu ihe mana anyị na-ekwu ihe anyị na-ekwu ndebe anyị anaghị aghọta ndị be anyị Biafra unu mana ụmụ na ama na most of ndị na-ekwu ihe adefụ ha ma na onwe ha wụ die hard ha chọrọ freedom more than anything but nwanne <laughs> anaghị agbakachi ihe na-ata arụ ụnụ afọrọ na enwere ihe anyị nwere we don have anything so anyị kwesịgodịrị go good some we need to build something anyị need to build something we need to lay a foundation for development if not how can you then dare it how enwere ka esi eme ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe i don't believe that na because if you know how life work there is no how god just go and look the definition of god there is never a somebody or energy or a thing come out and say this is my name there has never happened who gave god name the same person who gave it name define it for you who defined the god the same person who gave it name who gave you new the same person who gave god white the same person who gave satan black the same person this man design define consciousness for you this man design enemy for you this man design uh, friend for you this man define love for you every of your language he defines for you and now ị da amaghazi ihe mere ndị ọcha ji wee nọdị na top now ị marazi why ndị ọcha is on top and you are down oh my god that's why you wee gwa omenanị ọdịnanị because once you get into forgetting your history you also forget the history and motive of others o oh, chineke mekwara ndị mmadụ ebere chineke mekwara ndị ebere bikos ịmakwa ime ịnwa ịnwa anwa chefuo your history <laughs> na nwanne ị history nwere ya pad n'ime history is like all oh, one in a grow up the way of isi is what you know history is what you know in life then if you forget the history nwanne ka ezighi ma if you want to improve you must improve within the what you know ị na-agwa ọgwụ ị na-achụ aja that is what you know but if you want to prove you improve from there ọ bụ ngụ nwa ga-asị achọghịzi m ihe achọghịzi m nke achọrọ m nke achọrọ m nka i were nka wee mee nka but i were everything gaa n'ime ọhịa where are you going ebe ka ị na-eje ndị be anyị gbakpụrụ n'ụlọ ụka a na-agbara arụsị ọsọ agbara agwụ ọsọ why can't you say otu a nsi eme agwụ otu a nsi eme arụsị a alaiki m ya ka mmee ụta ka mmee ụta ọkwụ ya ọ dị same thing ka ị ji eje but why ji eburu kpọpụ gbanye n'ụlọ ụka ịgbanye na juu na juu gbanye na gbanye na ebe nwa ma mma ihe na agbọ gbafuo gịnị ebe ka igbo eje nna chere ka gbanye fan na hit m ebe a biko ka m si ekwu ụmụnne ọ bụrụ na ị nwaa tufuo tụfuo what you have inwego nsogbu if you ever ever die forget your history you have a problem why because <laughs> life you live in this your gene in this your cells mgbe ahụ i pere mpe ihe ahụ mụ na mpụ na-akụziri gị all those things their body na-eyuzi wee na-edevelop ọya ka eji akpụ nwa ma mmiri o ma nri o ma ukwu osisi o all these things join you together to mold your body to mold your system all of them together all of them together join it together to mold your system whether you like it or not everybody is connected to everybody everything to connected is everything. life and direct isi na asị ị na-alahụ ụla ị na-alahụ ụla nwanne mgbe ị na-arụrụ kedu ebe ị nọ ebe ka ị nọ mgbe ị na-arọ nrọ ọ na-afụ ndị mmadụ ebe ahụ mana enwere ihe nọdị enwere ihe nọdị na-afụ mmadụ mana enwere ihe na-afụ otu a ka ọ dịkwa n'ụwa nwanne ndị aghụghọzi na ụnụ chukwu na-abịa jizọs na-abịa nke nwa na-abịa nwanne ọ bụrụ eziokwu ọ ka mma otu a ndị ọdịnala pụtara na ka anyị mebie ndị disipụl ọka ka ga-adị used to it ndị be anyị ga-adị used to it ihe ejiwe mba ọdịnala bụ ka ndị be anyị dị used to it ọ na ọ bụrụ ya mgbe anyị bidoro ihe ọfụrụ nụ ya ha agbafuo mana today we must continue until ndị be anyị become used to omenala na ọdịnala yes of course anyị ga-enwe a modernized way of doing things in Holland of course yes but that good that ma omenala na ọdịnala must get into the it must sink into the brain must because ọ nke anyị nke anyị nke anyị we must ihe ndị ọdịnala bịara bụ mgbọsa anyị mechaa ya awapụ wisi our people will see it ha ga-afụ ya and they will believe it because ya bịara igwu egwu lesi mana ihe anyị na-eme and onweghị ka onye onye outsider ga-esi ama ya maka ụmụnne na amara ihe ụwa a bụ if you know what is the onye mara ihe ụwa bụ ị ga aghọta ihe na-akọ nwa bekee na-awa nkịrịnka anya ebe ọbụla na ụwa niile nwa bekee were ego ya ụnụ ama e, nke ahụ ebe a maka adị ama mana chagwara obosi nsogbu adịrọ ka anyị kpọbatago nwanne anyị nwoke bụ okechukwu ka ọ tụnyere anyị ọrụ n'ihe anyị na-ekwu taa hello oke nso ekenekwa gị anụ gị ya ndị ọdịnala ekenekwa m unu ekenekwa m unu ekenesie unu ike ekene m elu Ana m eke ekene m olu ekene afọ ekene nkwọ onye ukwu na onye na ekene unu niile a unu ga-adị ka echi o na echi ada agwụ agwụ afọ m bụ okechukwu okechukwu nwanne unu nke dị jamani ụfọdụ n'ime unu na-anụgbo olu m ee e, ya abịagwo na abịagwo na abịagwo na ọdịnala abịagwo ma onye chọrọ ịna ma onye achọrọ ịna a ga-abịa by ihe anyị na-ekwu taata bụ kedu afa kedu afa Chukwu n'olu ya bụ ihe akọwa ya m ga-eji ọtụtụ mmadụ wee kọwa ya bikọs na na-asị agwụ na agbara ụzọ owere mgbe ọ nara echi echi agbara ya mgbe ọ nara echi echi bikọs na bifọ nje n'iru achọrọ m ikwu na onye ọbụla ka na-eje ụka bụ vaịrọs dị for another United or somebody like can with virus. But that is somewhere ụlọ igburu ma anụ lere igburu na-adị n'ime ya iwere igburu dị n'ime isi gị amakwa ofu na-ekwu siri ike ọ bụrụ ọkwa mkpali kama nọ na a sị na agbara ụzọ were mgbe ọ nara echi echi na gịnị bụ chukwu n'ọnụ igbo ahụtago m na chukwu enwere dị ife ka Eh, ịkpọ ya ihe ọ bụ because isi chukwu chukwu ị na-achụ ihe bụrụ na isi ha chukwu for example ihe ị na-achụ ime ịkọwa ya otu nwa bekee si wee kọọlụ ya ịkọwazi ya n'olu Igbo because nwa bekee si ndị na chukwu bụ God ọ bịazi ihe definition of God ọ sị gị a deity maọbụ a deity something a deity you know ịchazie Igbo isizie m chukwu ụmụ ukwu ụmụ deity or something more or something deity. Mana eziokwu to me to my understanding. Now this topic atọgbu n'ụtụtụ na na this topic anyị na-akpakịta just ihe ga-ebe ego ọ nwere ofu oyi nwoke na mụ na ya na akpọrọ ya n'ụtụtụ ọ sị m na-eji onye ya abatago n'ụlọ na-anya moto na ya abatago leta ka ya m leta ya m nsị m afọ na ha Now, now, the fantastic, let me use this word, more the fantastic. Sị eh, a gịnị meziri ejiri fantastic? Gosi m na ha nwere PhD, na-egekwa ntị, PhD. Na ọgbakwa m nsị a nwanne kedu ihe bụ PhD? Ọ sị m nọ praise, healing and deliverance. Ewo, wee sị oge ọ dị fantastic, ọ sị na nsị a ndị nwụrụ anwụ today. onye nwụrụ anwụ osimiri mmanwụ bi taa n'ụlọ ụka unu nsị a onye gburu isi ọfụrụ ụzọ n'ụlọ ụka unu ife anya nsị a onye dalụ mkpụrụ jere ije n'ụlọ ụka unu tụtụbe ife anya laịf e e wee kpọzie ya akpọ akpazi ọsị na ndị gburu isi chọọchị na ndị dalụ mkpụrụ chọọchị ọfụ nwere Nnu a ka eji emekọta ndị kpuru isi ebe ụnụ ma unu ga-enwe village deliverance today okay nnu a ka kpọta ndị kpuru isi kpọtanụ ndị da ngwụrọ ka ha ncha niile binye ka chọọchị gbabie nwụrụ mọchụarị ndị nwụrụ kpọnisi afa ka chukwu maka ọka niile nne ya na-apịa ya ka azụ so chukwu ụmụnne m anya ohi you cannot even define chukwu ka m were aka mụwa ji aka m na-enye afa nke a tupu ihe nwere ike isi wee kpọọ chukwu bụ ihe dịka ike ji ụwa ike gịnị bụ ike ike can be as something bụ energy. wee malọta nwoke atụ today asị ya ọsị m nsị akele ihe bụ chukwu ọsị m na chukwu bụ ọsị m na god bụ supreme being nsị a bụ being nsị a bụ feel chukwu ọsị ya you can feel it when you call something a being ihe ihe a personality being yeah, personality, either physical or spiritual. That is not something you can also, but you can feel Chukwu to say, ah, okay, wee si ya biko eletrik eletrik Your line adịrọ mma oge your line adịrọ mma your line adịrọ mma Yeah, go ahead, but your line na cut out. ya hello ọ dịka um, line oke adịrọ ma nsogbu adịrọ oke cheki ya emechi ọchị ya atụ ihe anyị na-akọwa bụ na onweghọ ọ bụ na anyị enweghị ike ịkọwa chukwu n'onu igbo no definition of nwa bekee n'ọbụ definition of nwa bekee ka anyị ga-eche akọwa chukwu kedu isi kwanụ ka anyị ga-esi ama ihe bụ mkpụrụ obi mkpụrụ obi we have to know mkpụrụ obi ọ bụrụ na ya mara ihe bụ mkpụrụ obi ka eke ga-esi amazi ndụ anyị anya ka ji aga ka atụrụ enwe onye ncheta ọya ka ji ekwu gị ịjụọ ndị Igbo kedu ihe ha nọ n'ụwa eme ọsị gị na Chukwu kerie ịjụọ ya kedu ihe Chukwu kerie ka o mee Chukwu o kere gị ka ime gịnị what is your proportion what is your position on this earth what are you doing here because why you don't know this thing because nwa bekee gave you a definition of your soul a definition of your heart a definition of your god nwa bekee gave you all those things then how do you know about your life and your mission here if you don have your own concrete language of definition of the life you live if you don know this then how do you define life okay nwoke Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ e hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. Yeah, okay. Yeah, well, go ahead. Go ahead. Times, So, we m na-ekwu iji wee okwu m nke nke ka m bụ na ihe bụrụ Chukwu bụ na just ịkpọ ihe ya n'Igbo anyị nwere ike inye ahụ dịka ya dị ka ike ụwa ike ji which is not a person which you can never personalize it you can never um, uh, it and call it a being or ihe ihe ọcha ihe ndị ọcha mere ha bịara wee personalize ya chukwu wee na ya nye ri afa yiri ma o nweziri ihe afa ha nyeziri ya ma jehova ma nke a ma nke a ma Lọd of nke a ma ọ nke a ịghọtago ihe ahụ mana chukwu na onwunye anyị bụ ihe niile nwere ike ime n'afa ya kpatara ndị be anyị kwanụ ndị mgbe gboo ndị mgbe gboo ka ha si ekpere chukwu bụ na ha ma na chukwu abụghị ife na-afụ anya ọ bụrụ ife ị ga-emeju aka ọ bụrụ okwu ọ bụrụ ọtụtụ ndị nwere ike ime ihe na so ihe ama ma bụ na enwere ike ji ụwa ike dị n'ụwa which is like energy so ha bịazapụta ụtụtụ ha just kwuo because na Chukwu bụ nature in fact nature ahụ Chukwu bụ nature representụrụ onwe ya through different uh, four elements of life which is fire, air, wind and earth which is eke ụlọ afọ mkpọ. so apụta ndebe anyị ọkwa na ya maka ndị ebe anyị ndị mgbe gboo ji wee were ụbọchị wee gụọ ụbọchị aba according to the presentation of chukwu ahụ which is eke ụlọ afọ nkwọ so ha pụta mbọsị bụ nkwọ n'ụtụtụ mbọsị bụ nkwọ ha aga ọjị ewere ọjị gbatụ okwu bikọs asị na ọjị gị eji agwa ana okwu mgbe ị gụọrọ ọjị wee gwa ana okwu ịgwago chukwu okwu and ha na-ekwe ha kpọkwukwe enu ọgwụ ana ọ dị presentation of chukwu ha kpọkuru ha niile wee gwa ha okwu ife ha kwuru anyị na-emelụfa so ọkwa eh, otu nsi e wee fụ ya and ihe m firi ihe ndị be anyị na-arife as eh, chukwu bifọ nwa bekee bịa nwa bekee wee bịazie wee chọkọtazi ihe niile ahụ ọnụ wee dezie n'akwụkwọ wee bịazie wee were by force wee nyezie anyị wee sabazi anyị isi na today onye bịazie omechie anya ịbụ n'ime ụlọ ụka imechie anya gị na-eme ihe anyị enwe create an illusion in your mind create illusion n'ime isi gị n'ime ụbụrụ isi gị imechi anya chee na onye abụchu mana mana otu ahụ n'ezi esi wee create chukwu for yourself mmadụ a na-ekreti chukwu mana ihe nwa bekee mere nwa bekee chukwu mmụọ wee were anyị kpọzie ya different name anyị bịazie na translate zie n'igbo otu oyibo si wee you cannot define God eh, mụ na ndị mmadụ emekọta gị ife as argument ị nweghị ike define the energy that controls world ị nwere ike kpọọ ya olise bụrụ ụwa ị ike kpọọ ya ike ji ụwa ihe a bụ energy and that energy were branches that branches were nke ụlọ e afọ ikuku mmiri ana enu so you cannot define it ifere ifere anya mana onye ọ bụ ihe chi anyị anwụ na-acha kịta bụ part of Chukwu kpefuru anwụ na-acha n'ụtụtụ ka anọ m n'iwu anyala anwụ bichie na anọ blok and ten and eleven na-anyara anwụ ka m wee nweta ihe anwụ na eme na mgbede kwa semten ọkpakpata ọchukwu ka ọ bụ nyewa na-eme na ihe a kọrọ na ala na-epu nyewa na-eme na mmadụ dị ndụ ọ bụrụ na ewere mmadụ jee tie n'ime ụlọ n'ime ụlọ ebe anwụ anara abata iteli omeluso omelu 3 months onye ahụ anwụọ na ọ bụrụ na ị nara enweta anwụ bikosi anwụ bụ chukwu na-edewe gị ndụ a nakwa ebe ịzọdọgbu nkwụ bụ part of Chukwu na edebeghị ndụ ikuku ị na-ekukwa bụ part of Chukwu na edebeghị ndụ ọkụ ikuku mmiri ị na-aṅụ bụ part of Chukwu na-edebe gị ndụ so ọha niile bụ ejikọtara ọrụ ọha bụ Chukwu ha dị n'ime gị nke dịkwa n'ime ha ị na-eri fafa na-erikwe gị ịnwụọ ị na-achị ebe atụ Chukwu mgbe ị dịkwa ndụ ị na-erikwe ha ihe niile anyị niile na-emekọta ọ bụ anyị kpatara anyị ji wee kwarụ chukwu mmadụ na onwe ya bụkwa chukwu nke nọ n'ime atọm ihe anyị na-akpọ you know we are all chukwu that are trapped n'ime atọm as mmadụ were werezi because of na anyị ga-emeriri exist n'ụwa so anyị niile anụ ahụ anụ ahụ a came from water from land from air from everything so ihe dị chukwu goes beyond ihe nwa bekee kọwara anyị so o kwesịrị na ka onye ọbụla bido wee na-pụtawa nyere be anyị natawanụ biko onye ọbụla natawa natawanụ natawa na anyị ezego aka natawanụ maọbụ na Assemblies of God maọbụ na Redeem maọbụ na Roman Catholic maọbụ Anglican maọbụ Mountain of Fire of the Mountain natawanụ biko natawanụ ọ bụkwa ka ọ n'ọnụ na ka m ka m stand by by until I pop up again. ngwa nwanne nsogbu adịrọ jisie ike thank you very much. This program anyị na-eme n'ọdịnala ihe ndị ọdịnala this program challenges the traditional belief of Christian belief for, for, for Christianity religion this program challenges the traditional belief so ọ bụrụ na ị dịrọ prepared ọ bụrụ na ị prepared ka na bekee if you have not yet for one day ọ bụrụ na ị prepared then ị ga-enwe problem ga-enwe problem bikos ihe anyị na-eme ebe a bụ ịgbape ịkụpe ụbụrụ isi ahụ kụchiri akụchi data ụbụrụ isi ahụ eji religion wee kụchie agwara m ndị anyị si ha na religion is the most dangerous cancer of brain e nwere they never believe it I know it because why agwara m gị na njikwa gị bụ na ama m ya unu ama ihe heart mean do you know what is the meaning of the heart heart dị ebe a mana waya eji eme ruo na sentence e use heart ọ ihe dị ya n'obi why gwa m ihe bụzi why anyị na-eji use heart for sentiment why because why heart represent the center of consciousness in allegory agwara m na language mythology is a myth language mythology so all of them you see in na-use use o nwere ihe o mean in allegory language nwere ihe o mean all of them heart wụ the center of the consciousness ihe o mere mana ị nwere ihe ị na-ekwu heart heart why a na-eyuzu eyuzie mgbe ọbụla a ga-ekwu about sentiment use heart why because ndị be anyị na-eyuzu every language of ndị ọcha ha amaghị ihe ọ pụtara mouth gịnị gịnị wụ mouth mouth wee symbol of perception and consciousness symbol of perception and consciousness consciousness nna nna ha ji wee si na mmadụ ji ọnụ mmụọ nna nna ha ji wee si na mmadụ ji wee bụrụ ọnụ mmụọ language let me understand the language ị gaghị aghọta ihe na-akụ ihe anyị na-ekwu today ihe niile anyị na-ekwu today ihe ji wee mebe ọdịnihu na this thing I is a philosophy life you live is a philosophy from A to Z if you cannot define life design your way to live nwanne nwere m na-eje goba na-afọ dị gị back go back to your mother's womb and stay <laughs> because ebe a mụ na gị nọ is a life and this life oh, ihe a na-akpọ compass all captain of ụgbọ mmiri that's why anything ọbụla na-emuvu emuvu nwee driver anything ọbụla na-emuvu emuvu nwee driver from A to Z but ndị be anyị arọ we just this docile ndị Africa ndị isi ojii we are just docile enwere ihe anyị na-eche as if life bụ amaghị m ihe a na nwanne ị nwere moto mmadụ na-anya moto ị nwere hos mmadụ na-anya hos ị nwere plen mmadụ na plen ị nwere ụgbọ mmiri mmadụ na-anya ụgbọ mmiri nwanne ka eke gị sanọ n'ụgbọ mmiri si mmadụ bịa nyara ụgbọ mmiri gị life is yos. iri ihe nwa bekee nwa bekee nọdụ n'ihu ụgbọ ị ma ebe nwa bekee na-eje ịmali destination of bekee you don't know a na-ekwu maka ọdịnala ndị mmadụ aghọta adịghị ha na-agọ oche na ọka ejebe 20 million years mba just to build a way to live we don't have a way anyị enwere ewe isi na-asị tell me one african god then how then can you define yourself if you cannot tell me that the very true essence of your existence depends on this one word this one word this one word god your existence depend in god because they are afterlife if you cannot give yourself a god how can you define afterlife how can you define life you live if you cannot do all those things ụmụnne m anyị emehiegwo megide n'igwe na ana anyị emehiegwo megide n'igwe na ana ndị ojii is the first human being that existed that's why in our brain there is so much memory in our brain there is so much memory in our brain Omenaali na ọdịnali ọ bụ nke anyị and ka anyị ga-eji create ihe ọ bụla anyị na-eme eme ma sayensị o ma teknọlọji o ma way of life o educational system o religion if we ever needed one ọ na omenanị which is the ordinary is the philosophy that we gave birth to everything science to technology to everything we do ọdịnadị ga-ewepụta ya maka ọdịnadị bụ ọdụbendụ ọdịbendị anyanwa life you see is empty space empty space ka ọ bụ create your own reality then you follow it up nwa bekee nwere ebe ọ na-eje nwa bekee chuzugo nwa bekee have chosen abino have chosen o chozugo ebe ọ na-eje abino want to glorify the make serve. ọchọ ha they want to create a race abino is the journey they are anọ na journey of a race they are creating a race a human race isoro ha na-eje they want to create a white race and isoro ha na-eje ị na-eji oji you are black and you very white to create white race Where ka ebe continue ga-atụdị that place where are you going to be counted where kedu ebe a ga-akaụntụ nye gị na that place ị na-eje nwa bekee is creating a white race white white economy white commerce white country white philosophy white angel white god white everything and white universe and white planet onye ojii na esoye <laughs> eh, kedu ebe a ga-agụnye gị dị where are you going to be counted where i don't know ekwuo maka ọdịnala ndị mara a na-akọ nọsensị ọ na-eji fada ọ na-eje ụka ọ na-eje nka ụka bụ oso na dị spirit ụka so na the part of the movement the journey ụka is part of the journey of the white man they have created a race which is white race they have created white economy which is the imf they have created judicial system of government which is white political structure they have created religion which is white religion created white god na-akpa ya chukwu created angels michael everything white where are you going to fit in if you cannot give one single god of africa then tell me how can you define your existence in this present reality i want to know because everything you do depends on your consciousness if i dominate your consciousness i dominate everything about you ọkwa ịma if i decide if i dictate what you think i dictate everything about you so amara m about unu nwa anyị nwa na onwe anyị bụ ndị ọdịnala anyị akago gachie anyị amara gị ebe anyị na-eje economic system of igbo land kedu ndị na-akọntrol can you tell me that igbo people na ha more than 40 million people ha enweghị economic structure can you tell me that <laughs> o nwere unu enwere ike ịgwa m more than 40 million people enwere economic hub I want to know mana anyị na-ebe akwa na-ebe akwa sometimes o nwere sometimes nwere ụmụ ụdị akwa mmadụ ga-eje orute gị nso ịkụọ ya aka ntị enwere ụdị akwa mmadụ nwere ebe ọ na-ebe orute gị nso ịkụọ ya aka ntị na iberibe so unu echọrọ ịgwa m na ndị ụnụ na-asị na PhD and nonsense na ha ama ha na igbo pipo kwesịrị inwe economic strategy ha na ịgwa m more than 40 million people ha do have economic power they control nowhere nowhere in the world ndị igbo nwere economic power to control n'ụwa mụ na gị nọ ho mba anyị ame gị ọkwa gwa na ndị igbo emechugo ndị ancestors anyị iwu anyị disgrace go our ancestors because people we know as great men we know them as great people imagine can you imagine na ya enwere that is hey oh na eh. ndị nna anyị ha anyway ihe m na-ekwu bụ na ọ bụ ha nwa bịa chetakwara azụ ka ha dozie ihe mebiri emebi mana ihe m na-ekwuzi bụ enwere ndị na-enwere ndị na-edisgrace m ndị Igbo na-edisgrace m ụnụ akpọzina ha elite last time a gwara m ụnụ ebe a gwara m ụnụ ebe a na eze abụrụ chifu onweghị chifu bụ nke ndị ọcha warrant chief ndị eze bụ warrant chief all those things ị na afọ as a reality was given to you they penetrated your subconscious mind through educational process education abụrụ university they penetrated your consciousness through educational system they, you have been deceived you have been deceived all those things you know all those elite in igbo land all those names like eze ndị otie was given to you by ndị eliza ọ ndị eliza nyere ya that's why ọ ọbaghara gị uru do you see that's why ha ji dị against you because why ọ bụrụ ngụnwa mere ya ọ ya ka ndị ọdịnala ji wee fụ ntutu taa si na agba ịhụrụ na anyị ga-enwetarịrị right maka ọ na ọ bụghị ya ụmụ anyị na-amụ amụ disi ụmụ onye na-anwụ kpọrọ nwa ya na n'ime anị ị na-anwụ kpọrọ nwa na n'ime anị I don't care about country my brother if you have a country don't have anything o nwere na-aga n'ihu ọ na ha nwere country can you tell me one Africa Ghana Ghana ese ndị na ọkwa ihe kwuru amaghị m ezigbo oge ma news ndị afrịka sometimes ọ na-agba mmadụ karị asị na nasa am gana sentry space send a ah, satellite and space imagine jos ka anyị e were godi matụ good and fine gana gana gana must go nke ụnụ chụrụ achụ esendigo satellite na space nwanne ndị igbo anaghị agba last ndị igbo anaghị agba last ihe na-ewute mbụ na <laughs> mana ọ naghị adị mma ikwu nnukwu na okwu maka dị ama amọnụcha gwara obosi igbo ahụ agba last mana amaghịzị m nke kịta ndị igbo bidozi gbawazie last amaghịzị m nke ụwa kịta amaghịzị m nke ụwa kịta osighị ụmụ amaghị anyị n'aka o osighị ụmụazị anyị n'aka o si ndị okenye n'aka o si ndị okenye n'aka and direct ụmụaka anyị bụ ndị okenye na ọ bụ ndị okenye na-eme ntụzugharị si the boys mkpa ha nwa ụmụaka obi na-anụ ọkụ show them direction give them a direction a na-akụ onye asị ebe onye asị na-ekwu nonsense na-ekwugheri ịkpọrọ ụmụazị ị na-afụ ụmụazị ihe a bụ ndị nna nna anyị ha onye na-afụ if you see them ịma na ihe a bụ their ancestors ị na-afụ ha isi this is my yes yes of course ihe a bụ our ancestors ife ụmụ okooko na-amaghị ebe ha si wee pụta na-etuzugharị ordinary god how can in igbo land 95 percent buru this na-akpagharị 95 percent of ndị igbo buru this no baseless information baseless information why did you go to church is a question you can answer why did you go to church is a question i want the answer i want the answer why did you go to church? is a question nobody can answer it onwere onye ga-aza nwunye ten onwe onye ga-aza nwunye why did you go church biko kpọọ anyị na fon kpọọ anyị n'igwe n'imo tata bụ n'imo ka anyị ji leta taa anyị ga-agba na mana WhatsApp ma ebe niile kpọọ anyị n'imo 00 uh, plus 34 611 300 917 611 plus 34 611 300 917 kpọọ anyị biko gwa anyị na ọ bụrụ na ị nwere rizin ngwa anyị eji eje ụka kọwara anyị ọ bụrụ na ọ bara uru ka anyị soro jebe biko gwa anyị ka anyị soro jebe biko anyị chọrọ ihe ọma n'ala Igbo I wanted the best for my place where I came from asị na ọ bụ ụka njụ ha sị ya biko nụ kedu ihe a na-eji ebe ahụ eme I want to know I achọrọ call me tell me why gwa m reason why I should go I can go achọrọ m ihe dị mma i want achọrọ m ihe ọma n'ala Igbo gwa m nwaanyị mechi wee yiri akwa ọcha na-akpagharị na-ekwughị gwa m rizin nwaanyị ji ejiri akwa ọcha na-akpagharị na-ekwugheri n'ala Igbo I want to know so o nwere onye o nwere onye ma rizin nwaanyị should go to church biko bịa gwa m achọrọ m ịma ma chetakwa ihe m gwara unu onye ọbụla ka na-ebukwe Jizọs n'isi okwu ahịa ha adịghị mma maka ọ bụrụ fọgụnwa ọ maka ndị ọdịnala ndị belivuru ndị kwenyere na ihe otu kwuru n'ala Igbo si na ọ bụ ha chọrọ ịbụ ndị Igbo na Chukwu emeghị ihe ọjọọ ka ha ndị Igbo na achọrọ ịbụ ndị Igbo soro ọdịnala ndị Igbo omenala ndị Igbo ọ bụ ihe ndị okwu abụọ maka ọ bụrụ na ọ bụrụ ya ịbụrụ onye ụka nwanne ị ga-enwe nsogbu ọ ga-awụ gị problem to you ọ ga-awụ nọnsensị mana tụna ọdịnala ọ bụrụ nọnsensị so onye ọbụla nwere reason why anyị kwesịrị ịkwụsị ikwu maka ndị ụka ọ anyị kwesịrị iji ụka nwanne kpọọ anyị n'igwe fada pastọ onye igbo na-eje ụka onye igbo na-aga nleta isi anị onye igbo na-ekpe hibru kpọọ anyị ebe a defend the hibru gwa anyị reason why we should be Jew or we should go to church or we should go to mosque kpọọ anyị gwa anyị n'akara igwe anyị bụ plus 34 611300917 ọ ajụjụ ka anyị jụrụ asị onye ajụjụ anaghị efe ụzọ onye ọbụla mana o nwere atụmatụ o nwere o jụrụ egojiwe anyị kọnfiz ya anyị gwa anyị na e nwere ihe mere anyị ga-eji jụ ụka biko kpọ anyị gwa anyị mana nke anyị bụ ọstandri stret ajụjụ anyị bụ o nwere onye nwere ike ịgwa anyị ihe chukwu pụtara n'onu Igbo kedu ike nke nke bụ because Chukwu a na-ekwu Chukwu na-ekwu God God and Chukwu God bụ nke ha na-akpọ ya translation God bụ translation na translation na ọ Chukwu so mana ka ndị Igbo nwere nke ha creatiri their own God arụsị ọ Chukwu na arụsị bụ Chukwu gwa na anyị ọgwụ na arụsị abụrụ Chukwu ekwe nke ọzọ bụ Chukwu maka ọ ọbụrụ ya enwere ka ị ga-esi wee enwere ọka ị ga-esi wee ma ihe na-akpọ mkpụrụ obi onwere is impossible ị ka ị gaghị ebe ọ bụ na ị ghọtara Igbo em Chukwu how do you know your mind ka ka ị ga-esi amata your mind so ya bụ ihe a na-ekwu so onye ọbụla nwere okwu ọzọ na-abụrọ nke anụnwa anyị kwuru ebe a ọ bụ na e nwere anything ị nwere to counter it or to add to it gbụọ anyị n'akara igwe a m kwuru ebe a ka anyị mara ihe bụ ebumnobi ka anyị mara ihe ebumnobi ndị Igbo maka afro na ndị Igbo ebe anyị nọ kịta ebe anyị nọ taa nke anyị nọ onwekwa ebe anyị na-eje onwere ebe anyị na-eje atọl atọ onwere ebe anyị na-eje atọl maka na onye na-amara ebe mmiri si wee mabịa anaghị ema ebe mmiri na-anụ wee kwụsị ijee na ana Igbo ihe afụ ndị okenye nọ ebe ahụ ị jụọ ndị okenye si ya nwanne bikonu. kedu ebe ndị Igbo si wee bịa ụwa ọ bụrụ na onye okenye ọ bụrụ na onye okenye enweghị ike ịgwa gị ebe anyị si wee pụta ụwa ọ bụrụ nwe ya agwazi ebe anyị si pụta ụwa bikonu. if an elderly person not tell us where we came from can not tell us our history elderly people na ala Igbo not tell us history of Igbo people can you imagine that? ị nwere ihe elderly people na go to your village ask them ask them history of 200 years only this man no 100 years ọma ha history of 200 years of Igbo nna nwanne where are we going hey anyị anakwa ana kanai na ede ana ya yeah. maazị okechukwu ya welite ọnụ nwanne anaghị anụ ọnụ gị chere one minute ka mgbalite volin ihe mgbe ọ dị ọ dị lọọ. gbalite the volin mba ok, kpọrọ kpọrọ asị but okay adịmago m na okay ya ya agwagwo ihe na-ekwukwo mmebe anyị ụlọ ọzọ ọzọ na taa bụ taa mmebe anyị na-abụ awọhụ na-abụ anya na taa bụ taa anyị ga-atụpịa ya bụ ife ya na nna ha na-eme ekoda oke na ngwado nsogbu adịrị kpọrọ skype ngwa kpọrọ skype oke nsogbu adịrọ anyị na-ekwukwe ka anyị na-echekwa nwanne anyị nwoke so ka m si wee na-ekwu before ọ bụrụ na e nwere if you can name one African god if you can name only one gwa m only one hmm. eh, ya hello ya ya ya okay ndị ọdịnala ekenekwa m unu ekenekwa m unu ke nwoke ke nwaanyị ọkwa nwanne unu maazị okechukwu from germany eh, tọpik a tọgbugo m eh, na anyị tụọ efe ana m asị na anyị niile ga-eje chekọp anyị niile ga-eje brekọp kọp onye ejebere gatago bikos na akụ onye ọbụla almost in fact almost ebe 95% of ndị Igbo nwere nwere some because ihe niile ihe niile na-arụ kemgbe kemgbe m kemgbe ihe mbụ ọbata nọ n'anya onye ọcha bịa ihe ọcha mmụọ ha na-ejebu ụka pastọ chọrọ na-ejebu kwụsịrị ụka ha chọrọ m bịa na Germany ndị ọcha ọrụ sị m kedu ihe kpatara nwanne anyị nwoke kedu ihe kpatara na ya narazi afụ gị na wee iwe juru m obi ha amaghị iwe juru m obi wee mepee ọnụ m ee eh, ka m mepere ọnụ m adị ịma ndị ọcha ha dị ihe mere respect that is I mụnwa dị so abịara m with full force to them the pastor na nwanne nwoke bịara wee jụkwa ha ajụjụ jụkata ha ajụ enwere eh, ike ịsa m ife niile m na-ajụ ha ife na ada m nwaanyị nọ n'iru mgbe m na-ajụ ha ụmụ ajụjụ niile a ozi na poli n'ihe akụlụ na ya na ọdụ si na mụ bụ onye ojii kpatara na ma nwere ike ibi my life otu nna nna m ha si wee bi dia life na ihe niile ọbụla m bụrụ ndị ọcha si wee gwa m akwụkwọ m gụrụ bụ akwụkwọ ndị ọcha okpukpe m na-ekpere otu m si bụ um, otu ndị ọcha si wee gwa m otu m ga-esi wee mara onye bụ chukwu na ihe bụ chukwu bụ otu onye ọcha si wee gwa m ọ bụrụ na m kọmitie kraịm nchọ ịga ụlọ ikpe ọ sistem of ndị ọcha ka a ga-eji wee kpe m ikpe akwa m na-eyi bụ ụdị akwa ndị ọcha kụziri m ka m ka esi eme ya nri m na-eri bụ ndị ọcha gatago ihe niile ọbụla mmadụ na-eme agbamakwụkwọ ije nụ nwaanyị ị ga-anụ ara nke ndị ọcha ahụ mfe atọ ọdịrọdakịrị ma kọstọm adịrọzi accepted ị ga ejeriri ịgba akwụkwọ n'ụlọ ụka ịwụkwụ ịgbacha akwụkwọ ijekwazie na nke kọt na nke ndị west jezie eme kọt so ijiri satifiketi na-abụ ijiri nke ndị ụka ijiri nke kọt anyị abụrụzi ife ogosi bụrụzi mmadụ anyị mfe atọ karịrị onye ọbụla ọbụla nna ha mmadụ ọcha abịachagokwa na ahụ ha anagokwa mana ha ka na-akọntrol anyị so ya bụ ife eriju ya bụ ife ọ na-eri m nnu n'ahụ so back to the point chukwu chukwu bụ chukwu bụ something bụ ike bụ energy bụ power something nwere ike define nwere ike define ya and meanwhile nwere different representation ma anyị nwa n'onwe anyị bụ mmadụ bụ chukwu because anyị bụ ihe na-ekwu ime dị ndụ otu osisi otu osisi si dịrị ndụ otu ụmụ anụmanụ si eku ume dịrị ndụ otu akwa ka anyị nwa anyị bụ mmadụ si eku ume dịrị ndụ anyị reprezentị kwalụ chukwu mana na olite bụ na anyị na-operate na higher vibration frequency that is ihe mere anyị iwe dị iche anyị na onwe anyị kwa bụkwa ụfụ osisi na Kwa chukwu anyanwụ the same mmiri everything so nwata ya wee bịa mee anya wee gwuo anyị were mee anyị ka bụ na ọ bụrụ nọ nso ekwula akwụkwọ wee kpụnye anyị anya na-agbagharịzi so anyị niile niile niile niile m isi mfa ajụjụ nke ịbụa nọ nso wee bụrụ kedu otu anyị ga-esi wee mara ndị ebụ kedu otu anyị mbụ adasa m wee kwụ na otu anyị ga-esi wee mara ndị anyị bụbụ na anyị ga-eje back to basis m ga-amarụ na ọ bụrụ na onwe onwe ebe a kọmiti crime for example ị ga-ahụ ọ bụrụ na a kọmiti crime ebe ihe dịka one year ago then wee cover wee hide ya that crime then ndị investigators na investigate a crime ihe a ga-eme bụ that very location that very location ebe ahụ a kọmiti crime ahụ ọ bụrụ na ọmọ ọ bụrụ mmadụ ebe a ọ bụrụ na eji egbe wee gbagbuo onye ahụ ọ bụrụ na eji mma wee gbuo onye ahụ that very location ebe eh, ha ga-eje back to that place ha jee back to that place awa forensic eh, eh, investigators ha jezie down magụ ha gbatuo ha they investigate every detail every magụ one step to the other iji wee tụpụta hello ọ na-apụta very well yeah, yeah, Yeah. Uh, so there would be investigators we go that's very location at that time. Where investigate here one step at a time. Every bit of thing that happened in that place. Otu ha ga-esi wee ma chọpụta ihe mere otu si meme otu maọbụ nwoke gburu mmadụ ahụ maọbụ nwaanyị gburu mmadụ ahụ so otu anyị ga-esi wee chọpụta ndị na anyị ga-echi ya azụ anyị ga-echi ya n'azụ anyị ga-echi ya n'azụ na mgbo anyị ga-echi ya n'azụ n'ọdịnala anyị chi ya azụ anyị eje mebe investigeshọn bikos ọtụtụ ihe ọtụtụ ihe furu ahụ can still connect the dots the missing anyị chi ya azụ anyị jezi na-eme investigeshọn anyị ebido okwugo na-eme bido okwugo na-emeta investigeshọn maka na masị m na isi m na ọ bụrụ isi na ime eme ma na ibu na ibu ewu na ibu okpo e, e, e, ihe ndị Igbo na akpụ ịkpọsụ ụka ịgbara na-eje n'ụlọ tude n'ụtụtụ mmadụ nna mgbọsọ ka ị na agbara ụlọ ụka ịbịa isi na ji na-eje ekpere izo bụ isi m na jizọs bụ onye nzọpụta onye nzọpụta onye nsị ike ihe iche na jizọs na anya ọkwa ndị igbo na-aza nwa anyanwụ ụmụ anyanwụ anyanwụ sọọ dị mbọsị ndị mbọsị nwa ọba mbọsị ụka sọnde sọ ị ọ Jizọs ekpere mana ị na-eje ụka mbọsị ụka the day of the soul of the ebe anyị anyị ga-apụ anyị ga na natawanụ na natawanụ anyị ga-echi ya azụ ebe wee mara mmiri si a n'obi ụgbọ gatago n'ezie investigeshọn wee chọpụta niile anyị chọpụtara ya werụkwa akwụkwọ ha niile wee nyekwa ha ozi ha naanị ihe unu nyere anyị na-edevelopụ ezi anyị bikos anyị ga-ebidozi na ntaakara sef anyị ga-ebidozi na ntaakara wee mụgharịwapụ ihe na wee developụ ezi our mind wee chiyatakwa back to the same thing ịmago wee welụsikwa ihe ndị na-abụ ndị bụ wee were ndị nke dị wepụ ya ezie n'ihe ndị anyị mụta gosiri na ndị nwa anyị ghọtago so ọkwa ihe na-ekwu enwere m ọtụ ihe na-ekwu ga-ekwu mana ọ bụrụ sọsọ m nwee program a so ah, m ga-enyekwara ndị ọzọ efe ka ama ụba ndị ọzọ ga akpọchi ya ọnụ den nnọkwa mbatakwa obere ekelekwara m unu unu ga-adị ka echi na echi a ga-abụ abụ ya nwanne nsogbu adịrọ ekenekwa m gị ekenekwa m gị anyị nwa bụ ndị ọdịnala anyị bụ ndị kwere n'otu kwuru anyị nwa bụ ndị ọdịnala and ndị Igbo ndị kwere na Igbo 100% n'igbo independent entity of their own that is mind the mind is all all is mind and the mind is all sọsọ ihe na-abụ dị n'ụwa ahụ the cause and effect everything wu yin yang that's why eji wee nwee ọnwa nwee anyanwụ nwee aka nri nwee aka ekpe nwee nwoke nwee nwaanyị naanị Igbo ka ọ si wee dị asị na enu naanị ikwu na ibe mgbe ọbụla onye Igbo na-atụ inu n'ụwa ọ na-atụ inu ọ ga-akpọrịrị ndị ọkpụ na ndị egede ọ ga-akpọ enu kpọọ anị kpọọ ikwu kpọọ ibe mgbe ọ na ọya bụ aka dị ọfọ ogu na ọfọ mana ndị mmadụ amarọ ọ bụrụ na ị maghị ebe isi wee pụta ụwa if you don't know your history or if you repress your history or if you suppress your history or if you avoid your history then ọ dị possibly that na ị ga-eme misinterpret ihe ndị bekee na-akpọ misinterpretation of history and ime ha another that misinterpretation of history then you miss the motive and the miss ha the motive you misunderstood the other side and the miss ha na misunderstood the other side ị gaghị amasị their target ị gaghị amasị their objective focus isozi ajebe ka onye iberibe olesi ma ime apc mara ebe ị na-eje denu mgbe bụ ndị abazie with their trick something ima nwa bekee is doing the right thing for nwa bekee that is nwa bekee's objective focus nwa bekee ma ebe ọ na-eje nwa bekee na-ejere onwe ya ebe ọ na-eje ọ bụ ngụwa na-eso nwa bekee nwa bekee is laying a foundation nwa bekee is planning a foundation 500 years now every history will be written as a white man it become white history the Egyptian the African the black civilization will wipe away a ga wipe a ga away every black civilization in the history book in 500 years to come life and all ebe one bekee na that is nwa bekee's objective focus to remove the history of black people in the world in the subject of the earth ọ bụ nyanwa but anyị nwa na onwe anyị amara ihe a na-akọ we don't know anything anyị soro nwa bekee na-eje ọwụwa oh, oh, jizọs anyị asị aleluya emem emem everybody say aleluya aleluya everybody say emem say em mana amara ihe a na-akọ every definition of everything you know give me one definition from indigenous African language give me one definition of indigenous consciousness or perception or whatever whatever or metaphor gwa m one single one i want to know gwa one single african indigenous perception of reality we live today i want to know ọ bụrụ na ị nwere kpọọ anyị na fon ugbu anyị if you have isi ihe anyị na-egbu adịrọ mma kpọrọ anyị na call on phone we pick your call anyị anaghị dictate call here onye ọbụla ị bụ call us and just your own stand as long as know your stand ị nwere right you have the right is your right ma anyị si na ndị ọdịnala anyị belivru na ọdịnala Igbo n'ọnya the best idea we offer this ọbụna ị kana ịga it call us and tell us the word we hear you gwa anyị na ọ bụ your own stand na-ekwe reason nwaanyị iji wee kwuo ihe o sense we go with you but we anyị agaghị have peace na this kind condition again our children will not be like, live like this our children agaghị abụzi second hand slave anyị achọghị second hand citizen ndị Igbo achọghọzi ya ndị ọdịnala achọghọzi ya so ọwụ na if you think that na nwa bekee wetere science and technology but e nwere ihe ị na-arụpụta because ọ ya bụ argument ndị ụka argument ndị ụka always be um, the nkem yes we acknowledge Ireland Ireland did that in the name of Ireland all because na ha Catholic mana ha mere in the name of Ireland because ọ bụ ụzọ Ireland Christian ọ bụ ụsọ Ireland bụ Christian country n'ụwa ehepụ Biafra they did that as Irish people because ha nọkwara under British bondage ka ha ji mee ya ọ because of ihe ndị be Eliza mere ha ka ha ji mee that ha mere during Biafra time ọ bụ because ọ bụ Rome sendịrị ha Rome did not send them did that out of their own so maka ndị na-eme apụta sị Irish people help us in Biafra district Catholic yes they help us under Irish not under Catholic ndị nwa bekee nwere ụka ndị England ọkwa ndị Afrịka na-ata afụfụ na-asọ isi anyị enweghị ọkụ na Naịjirịa England nwere ọkụ ọkụ nwere over na England ọkụ is excess in England so England will come and tell us ndị England ise Nigeria will support them they will never allow we support federal government of Nigeria they support federal government but we don't have why don't you up federal government why don't you have light why na british never ask federal government are you not ashamed of yourself you don't have light why no good that thing? always dem come and say hey, eh, we eh, we support nigeria we don't not support nigeria divisible we, they, eh we support one nigeria one nigeria why don't you tell them to create job for their people why don't you tell them to build roads for their people why don't you tell them to keep justice for everybody nwanne nwaanyị na-ebu ha na chọchịsị adịrọ mma will come and say nonsense when it comes to common man's right to live they disappear when it comes to justice they will disappear but when he goes ndị a na-eta ahụfụ si mba na ha achọ dị ahụfụ ife ụmụ nkịta ha mapụtasịa ife ụmụ nkịta ha mapụtasịa ka oribe nonsense na mgbe the time during the normal time ha kwesịrị ịpụta ha ya ekwe iwusi mut ọya ka m gwara gị na ụka olesi ma nwere something wrong with you ole agwara m na 95 percent of ndị Igbo ndị isi ojii ha gaa psychological test they will fail it life and death ka anyị na-ekwu nwanne anyị nwoke anyị gbara nwanne anyị nwoke gwa anyị ya ndewo ndewo nwanne unu maazị Ochukwu akpọtụba na mgbede a mgbede a ga-adị ọkụ ife ndụ bụ ife ofu mmadụ mmadụ na mmadụ ka and n'ime ya m chọrọ ikwu okwu iyi nke ọtụtụ n'ime anyị na-asọpọtụ ebe nne ma mụ na onwe m na-asọpọtụ pop mụ na onwe m chọkwa bi most of us ya mana sometimes ma how to how to say things yata mana anyị na-ekwu so nwanne anyị nwoke si ndị Igbo ndị Igbo save ndị Igbo not man. I concur totally to that um, um, submission. That is one now ama na ntu. Otu esi akụ hama na ntu. Sọsọ onye Igbo bụ ihe ga-azọpụta onye Igbo. Mana ọ sọ na-abụ mbịa anya nna afụrụ m nwa bekee nwa bekee si si Israel ekpuwe okpuru ede. Ọbịa ọsọ Igbo kwenu Igbo kwenu obido kwenu ijikwa nke jikwa mee ụkwụ baịbụl ejikwa bụrụ Israel nke a na kedụ m ihe ọ ga-eji wee bụ n'ọsọsọ anyị bụ ndị Igbo ka onye ọcha ga-esi ebe o si bịa na-abụ ebe anyị si ifunugo ebe n'obodo ndị ọzọ ifunugo ebe nwa bekee na-abịa agwa ndị Yoruba ebe ha si ifunugo ebe nwa bekee agwa ndị Awụsa ebe ha si wee bịa ụwa ifunugo ebe nwa bekee na-eje ha si wee bịa ụwa kedu ihe ọ ga-eji wee bụrụ na be anyị ka nwa bekee ga-eriji riche ọnụ o ji eri ji eri ede ọbịa n'ala Igbo ekpuo ya okpu eze kpuo ọbịa na si na Igbo kwe na asị na e asị ya obidozie ọzi anya ebe isi nna anya bụ ife ka ọ ya bụ ife na-akpọ m anya mmiri m datin eh, and ọtụtụ mmadụ ka anyị si na mba anyị ga-asị mụ na ya ekwe hụ zigbanye obodo ahụ na Izrel na ịwa awa jee n'obodo anyị na Izrel ha maagụ okwute ịwa awa rute nwaanyị ha nso aga ọkwa ndị na-abịa asị gị na unu bụ nwanne ha asụọ gị mma ịnwa e, awa rute ebe ahụ infat ndị ihe ha na-eyuzu ndị ochie eme mgbe ha na-eyuzu ha echi ya n'amị were ha na-eje na-anụso ndị ara abụọ gị na iche na ịbịa na Izrel esi na onye lost tribe of Israel ebu nwa Jacob nwa Moses nwa Abraham ha that is a ga-ama gị ebe a in fact isi na Israel bịa na be anyị kpubi Igbo kwe na ya ọ na anyị ka anyị si wee bụrụ eri ọha ga-agba anyị ya so onye Igbo ndị Igbo ga-ese Igbo ọdịnala Igbo ga-akụzi ndị Igbo ebe Igbo si onye Igbo ọ bụrụ onye ọcha ọsị ihe a na-achọ ime na abụ ha ebidogoro ọzọ ha ebidoro isi ọlụ ka a bịazie bikos ha ma na kristianity expire ka a bịazie siezi anyị isi na sa hibru mma na ụmụ afọ ọlụcha na afọ ọlụcha na afọ ọlụchago asị m ha waka ntịpa na kristianity abatakwa m na ya arachara ya arachara nna eh, na-akụzi isi na okwute unu afụnụkọkwa ebe fa na-ekpere ekpere na Jerusalem ngosi unu ife ndị ahụ na-eme ịgba n'aka so onye Igbo ihe ga-azụ ndị Igbo so ọ bụ na ụmụ ụmụnne m na ụmụnna m ụmụnne m na ụmụnna m onye ọnata na ya bụ ndị nna nna anyị bịachighara ndị anyị nwa ndị nna nna anyị ha ahụ ndị gboo anyị nwa ndị gboo ahụ anyị abịaghị idozi ife ahụ mebiri emebi ya bụ ife gbara m narị andị onwerụkwa ife ha ga-eme ha ga-akwa nkata niile mana aka ga-atọfa n'ala because na nature you can never cheat nature nature wee ewe o si agbalazị onwe ya ọ dịka aka o ji wee dị njọ nature gwa onwe ịghọtago so ọ manyawa m ga na-atụ ịtụ ya na nwa ntụ ya na ntụ kwa mpụkwa ịghọtago mmekwa mbatakwa so nọnso ekenekwa gị ndị be anyị ekenekwa anụ m unu na-adị ka echi na echi ya ga abụọ abụọ onye ọbụla ji ekpọta nwanne ya onye ọbụla ị na-anụ brokast a kịta kpọọ nwanne gị sendịeli ya nke onye ahụ pụtara na-ege mụ esendigokwara ụfọdụ na ka ha pụta na-ege tata bụ ụka ha jechego n'ụlọ ụka sendịta alụfa linki ka fa na-enene na-egelụ malụ na na ọ nwekwara ife na udo dị mkpa ụlọ m ga-adụkwa ka echi ụlọ echi aja agwụ agwụ ka ọ dụkwa oke nwanne nwanne anyị nwanne anyị bụ oke asịkwa m chukwu gọzie gị ọ ka esi eme ya n'ụwa ka esi eme ya n'eluigwe nke ahụ nke ndị ọdịnala nke ahụ ndị ọdịnala ebe a ka a ga na-akwatọkọ ya anyị ka na-ebido ebido anyị ka na mbido ife anya na-eruzi na mejọr ụ ga-afụ ihe ya eme ọ ga-agba onye ọbụla gharị ram na okwu abụrụ nri a sị bụ ndị Igbo ajụọna m ha sị ha Chukwu nke ahụ a na-ekwu na ọ nọ n'eluigwe onye gwara gị na ọ nọ n'eluigwe who told you that Chukwu nọ n'eluigwe onye ọcha nwa bekee gwara gị ya kedu ihe ndị ojii the personification of God in Africa we want to know anyị chọrọ ịma ya maka na mkpụrụ obi gị bụ n'ebe aha according to the concept of Igbo asị ndị isi ojii asị ndị ụwa niile na Chukwu bụ na concept n'ime mkpụrụ obi gị ọ bụrụ na ị marọ mkpụrụ obi gị marọ Chukwu kedu how can you know the life you live how can you know the life you live i say can you name one african god gwa m one ofu indigenous african god ohe m chọrọ ịma maka ihe m ji ajụ ajụjụ a na-ajụ bụ because nwa bekee na oyibo si when you get forgotten your history ichefu ha n'ebe isi wee pụta ụwa you also forget and misinterpret the history and the motive of others ịmaghazi ebe ndị ọzọ si maka na ịhapụgo nke gị a na-agwazi gị na nwa bekee na-eme nke a na-eme nke si na forget that nwa bekee nwere ebe ọ na-eje and adịghịkwa m against nwa bekee maka na nwa bekee nwere plan ya that is his own plan life and death then ọ bụrụ na the only way to lean your own creation bụ this true God because as not kere mmadụ the only way you can lean everything alive bụ only through this God and ọ bụrụ na bekee nyere gị definition of this God then how do you know who you are ajụjụ ka m jụkwara ihe ahụ kedu ka ị ga-esi amazi onye ibo ebe ọ bụ na everything you have learned about creation bụ from God na chukwu then nwa bekee find this chukwu for you which is the creator of heaven and earth then how do you know we are onye onye bụ ọja ka eji wee were chukwu wee mee ya onye ọcha wee ekwentu mee ya onye ojii because of yin yang and you accepted it i were ya ị na challenge agwa gị na jizọs na-abịa ọzọ ikwere ihe ọbụla agwaghara gị isi na don judge don add don do this don do everything you believe but chefuzie na through knowing thyself only when you get to know thyself ka ị ga-ama the force that created you if you don't know yourself how can you know your father kedu ka ị ga-esi ama ya if you don't know yourself how can you know your father a na-ekwu maka ọdịnala ndị mmadụ anaghị aghọta mana a gwara m na sị onye ọbụla ka na-eje ụka ka uche ka dị n'ụlọ ụka this message will get you upset mana ọ bụrụ na ịdịgota ya dị ọfụ ụka you are here to be self because once your mind is free uche gị dị ha free and this na na-ekwu ga na-aba gị ntị ị ga na-eme understand mana ọ bụghị ka nọ n'ụlọ ụka nwanne na-akpa aghọta ihe a na-akọ knowing thyself is the knowledge of the world knowing thyself is the knowledge of the world so if you don't know thyself not only that you are the problem to yourself ị ga-abụ nsogbu n'onwe gị because you don't know yourself. anything any ọbụla na-eme gị n'ụwa instead of you to look for the solution for yourself you blame others because you don't know yourself you don't even know how to solve the problem because the, the information ị ga-use wee solve all the problem ịtụfugo ya you have throw it away ịtụfugo the problem ịtụfugo the solution because why ọ bụ ịhapụgo the way the original source isorozi nwa bekee na ndụ kachewara a na-ekwuzi na-ekwu ihe m na-achọ ịgwa ndị be anyị taa onye ọbụla kwee n'ọdịnala change your mind change your consciousness a na-asụ ya na bekee ama m na ndị anyị ma ihe ọ bụ na ọ na ọbụghị bụghị ya ka ekwukwe na enigbo change obi gị gbanwee obi gị gbanwee obi gị gbanwee akọ na uche gị gbanwee akọ na uche gị igbo abụrụ ihe ọjọọ igbo mmiri sevio sevio igbo mkpa igbo sevio ndegbo hapụgo ndegbo ndegbo wu definition a na-ekwu the concept and the meaning here ndegbo wu definition ihe a na-ekwu bụ the meaning and the concept of igbo igbo mkpa dị so igbo abụrụ ihe ọjọọ ụlọ agbakọtara igbo azụ igbo abụrụ ihe ọjọọ ọnya ka a sị na onye amaghị ebe e nyiri ozu na-esi n'okwu abụọ o nwere ndị na-agbara igbo ọsọ ekwugo maka okwu igbo ọsị ya abụrụ igbo ya igbo bụ language igbo nke igbo nka nwanne nsogbu adịrọ igbo nka until you give a new name you will answer the old name until you give yourself a new name you must answer the old name because for the moment iwe onye igbo mechọrọ mechọ until you change your identity you have one. adọbụ na ị mara ihe igbo pụtara enwere ebe ị na-eji ị ga-ahụ erọ maka na ebe isi abịa ihe ji ndị igbo today most of ndị igbo na-ata ahụhụ today the problem is because they have no information of the past because all that information of the past will lead you to solve the problem of the present life and direct life and direct ọ bụrụ na emerie nwere ebe ị na-eji ụmụnne m ọsọ ebe sọkwara gị ji ebe you don't have information of the past my brother enwere ebe ị na-eje you are going nowhere quote me right quote me right enwere ebe na gwara gị na gwara redio if you don't know information of the past nwanne you are going nowhere onye na-enwere ihe ọ bụ enweghị ihe ọ na-akwafu onye na-enwere ihe ọ bụ enwere ihe ọ na-akwafu mgbe anyị ji wee kwu maka enwere ike people n'igbo chekwa primitive primitive ngịwa na onwe what you have say like man what do you have what's your intention uh, what is your objective focus civilized man hey primitive hey going to go back which one is your future which one is your future future future man which one is your future nna hapụ godi na ndị a ka ha kaa nonsense anyị nwa bụ ndị ọdịnala anyị kwere n'ihe otu kwuru hello chọrọ ajụ it mba ya ya ya okay okay ya so um, ka anyị na-ekwu ka esi ekwu ka o si ada um, ka esi ekwu ka o si ada ụmụnne m um, onye ọbụla onye ọbụla teta n'ụlọ onye ọbụla teta n'ụlọ na oge elugwo oge elugwo ọ ofu ife m chọrọ ịkọwakwara ndebe be anyị ịma na apịa oyibo a na-asụkwa asụsụ nwa bekee anụ anyị na-asụ sometimes ọ na-eme ka a matara the meaning ịma ihe a na-akpa allegory gatago do you know that na so many people amara ife a na-akpọ allegory ọkwa ma ndị je skuul ma ndị je skuul ma ndị je yunivasiti ha amara ife a na-akpọ allegory gatago and ebe ị na-ara ife a na-akpọ allegory ka ezi ka ị ga-esi wee ma ihe ọ reprezentị ga-esi wee ghọta baịbụl nwa na ị na-agụ so o nwere ndị nkọwasịrị mbọsị a si ya biko ọkpọchabụ ndị ụka ndị masị m ma ndị mmasị si ya biko nwere ike ịgwa m ihe bụ aligori ọkwa pipụl ndị isbon again repentance ọdụsị ndị mmego n'ime kemgbe kemgbe ndị otu m ọ sị m na ha marụkwa kpọrọ ife bụ aligori si otu e nwee bụ ife bụ aligori aligori is a myth aligori is something representation. Alignment is something that actually does not really happen. Some age that is something they like ilu atọrọ atọ ọnụọnụ mmadụ mmadụ wepụ aka enwe fe tutu ọ aka mmadụ na aka enwe dị n'ime ofe mana mmadụ gị were ofe ifife ewu ihe eh, maka uh, efu ofu unu gị chọba ya so na mana ịbịa ije na na baịbụl ahụ ndị nwa bekee gachara wee nye anyị ije na Galatians chapter 4 from verse 22 but the point of reference are all verse 24 ife ebe ọ gwara gị maka Abraham na nwunye ya ofu ọnụ nwa nwoke nje nke free woman nwa nwoke ọzọ biri ya ya as it ọ na-ebuturu gị ihe edegara ede before ihe edegara ede Abraham na-ege ntị ọ sị gị as it was written onyekwazịrị Abraham ha two two and of a slave nwa ife ọ bụ onye oru nwaanyị free woman then nga wee mụta nwa nke a wee mụta nwa nke slave bụ according to flesh na amụ n'ụdị nke anụ arụ m onye a na-akụwa to the flesh na mmanụ so the of the free woman is according to the promise then ịbịazie na 24 sị gị and these things were allegory then n'okwu adago bụ na akụkọ niile a ya kọrọ from 22 na allegory ọ nwere onye bịara ebe m nna a ya ọ aka na ọ dịghị aka na place ọnwụ ya because na before wee bọmbụ ya ebe ahụ eburu m ụzọ si call the father, ife aliri anyị kweta between us before ya ya so which means ihe ọ na-eme bụ ihe onye dịka Jacob nwere onye dịka Jacob nwere onye dịka Sarah nwere eh, disabled woman and ọ which means na and na that line Abraham David, Solomon, and Jesus, Joseph, Mary ha. Chineke na onye ka ndị ahụ ihe ndị agba akụ iro. Ihe m na-agba dị na Baịbụl na New Testament na Galatia. Ka i wee fụ na onye nwere aka ya nye onwe mkpụrụ aka ya ga-apụtarịrị. Na bekee si, ha kwa ife o, I give Mana o nwere onye bụ amacha ncha because na ihe you can never cheat nature. Ị atụgide atụ asị asị ụwa niile. ị were aka gị nye onwe gị mkpụrụ aka gị ga-apụtarịrị n'elufe so ịkọchaziela ya akụkọ na akụkọ David na akụkọ Solomon na akụkọ Abraham ị bịakwazie the same bụ onye ukwu na Christianity si anyị na ihe niile a bụ aligori which means na ọ bụrụ ife mere eme nsogbu nsogbu adịgonunu ijee na chọọchị na kedu onye ga-enwewu nna bọsị m ga-eme iti nwenye ndị pastọ na ndị evangelist m ga-efinishi ha I'm telling you that is eh, iwe na-enwe m ọdịnala anyị na-eme nke m that is eh, iwe ji m because all my my my forty something years of age ka m nọ n'ime Christianity so ọ bụrụ ya so ihe na-ekwu wee bụrụ na anyị ga-eteta n'ọrụ na nwanne onye ọbụla ebe ị nọ na tabanụ nwanne gị gwa nna gị ụfọdụ n'ime nna ndị nna anyị na ndị ụmụnne anyị niile ha kacha n'ime ife ahụ mana atarọkwa mfe ahụ aghọtakwa m onye ọbụla mepee ọnụ gị ịtụtụ n'egwu bikos ụfọdụ na-atụ egwu ọkwefere ihe anyị na-ekwu ọdị ụfọdụ na-emechi ọnụ ha achọrọ dị ikwu okwu ọsọ ha kwuo okwu amapụfa na famili ha because they, how they are afraid of losing their fathers, losing their mothers, eh, losing their friends and their sisters and brothers so because of that ha agbazia nkịtị nna alaikpa m ọdịnala mana kee ka m ga-esi wee kwu ọ fọrọ ihe ahụ ifule dị na baịbụl si gị na ụfọdụ ga-ajụ gị na ndị gị na nna gị ga-ajụ gị ma mgbe ị ga-ekwu eziokwu egwu egwu dị ndị be anyị natawa nọ nataba n'ụlọ na ebe anyị si ebe anyị si mfe ọkwa na anyị bụ ndị ndị bụ ndị nwa bekee ma na anyị wa bụ ndị mbụ anyị edịwa anyị ebibego n'ụwa bifo nwa bekee nwa bekee etebere aka ha nọ n'ụwa ahụ ọfụfụrụ nwa bekee etebe ha aka ha nọ n'ụwa mana anyị adịbago mgbe gboo a na-ekwu bikos na asọrọ anyị isi ndị ụfọdụ ka nọ n'ime infat antibiotik ka ndị be anyị niile enwu ọ bụ kemikal ga-ewepụta da virus isi ha anyị bụ ụzọ wee dị na mbụ and nwa bekee ma ya ha ji achọ ibi destroy ihe niile ga-eri known our history n'ala Igbo ma mgbe nwa bekee bịaba na na-egbu e na-eme research na-egbu ana ife niile o gwupụtara na oburu ezu buru ha nchan kedu bekee na-eburu ife niile o gwupụtara na iwu na United Kingdom jedebe kedu ife ọ na-achọ ife nwa bekee na-achọ n'ala Igbo agụdunu m ife nwa bekee na-achọ n'ala Igbo ka fa wee burusie ife niile ha buchizie so na gị ghara ịmazi ya histrị gazie na-eme na-eme na-eme ere aka aka aka aka ya ya ya fafafafa ya ya jọwụrụ n'ezi akpọta gị onye nwụrụ anwụ nwere emie kpọta nri isi ọ ga-ekwu isi wee na akpọta gị onye spọkụrụ mkpọtụ ji ahụ niile fecha ya ma mmiri ma ife niile ma ma ofu galọn mmanụ ọya ọya strok ya ga-adị arụ na so ụmụnne biko na tabanụ na tabanụ ọkwa nwanne ụlọ okechukwu ka na-ekwu ka mkpa stand by again kwa nyekwa onye isi anyị nso ka ọ na-aha makwa jisi m ike unu ga-adị ka echi na echi a na-agbụ agbụ ee eh, nwanne ndewo udo dịrị gị eh, ụmụnne m unu anụgo na mana agwa ofu onye fụrụ na aghọ eke ihe anyị ji kwerekwa ihe a ọgụ. ihe eji wee gụpụta anyị n'ọnụgụ bụ na anyị ji aka onwe anyị nna nna anyị ha if you want to do something to people n'ụwa all through reviewing their history all history decide who you are history decide your future all you define your future ma because na ya mara all these things anyị gba nkịtị gwọrọ ka ngwọrọ na-akọtu ga na-ede akwụkwọ akwụkwọ go to go to um, um, library my spiritual book all we written by white people all of them from A to Z ma even your village chief go and look the history white man dere ọwụ nke ụnyaahụ ka ndị Igbo bidozidebe akwụkwọ yesterday you can count them go to library ị ga-afụ 1 million books ị ga-afụ million books ịgaba ya afụ n'ọnwa bekee bụ ihe dere ya ọnwa bekee dere ya maka gịnị anyị gbara nkịtị na aka mmara nwanne anyị nwoke na-akpọ anyị ka mara ha na anyị okwu ya nwanne hello ya ngwanụ udo lod ekene a kene na mana ndị ọcha mere anyị pọp according to ife si wee do maka na anyị eto n'ụka ka a mụnyere anyị anyị amaghị ife a na-akọ onye ga-akụzi na osi na onye nke akụzi na osi anyị na-eka nwanne ndị ọtaget na ndị ọtaget a na-emekọ ha sọm ndị nne nwaanyị na-esichakwa nri ha ebutere fada m sị anyị na-eje blọk ozi anyị onye blọk ozi anyị na-akụzisa jizọs mgbe aha si anyị nwaọkwa ụzọ awa ụzọ mana ụlọ kwụzie na azụ na-eji ọjọọ ma ndị tụgharịcha ya nwa n'ime mgbakọtakwara ejuru onwe m wee sị bụ ụzọ a ka m na-esi ike n'igwe anyị na-achọrọ m ije n'igwe anyị mana ọ bụrụ na ụzọ a ka esi mba na nke a nwụọ dịka m ga-esi atụrụ onwe ya asị ị na-anụ ihe m na-ekwu ndị ọdịnala nwanne anyị na-anụ ihe ị na-ekwu go ahead people are listening go ahead okay so mmezi mba nke ahụ ụzọ Ah, ah. esi ezi ụzọ na-ajụ ọ bụrụ ụzọ a ga-esi eje eluigwe anụnwa kedu mmadụ na-atụrụ onwe ya asị na ma anyị na ọrụkwa anyị anaghị eche ekesị na o nwere ife ndị ọcha ha anyị o nwere asị asị asịla anyị adị asị ya na m chọrọ ịma ma anyị gaghị asịkwa nwanne na asịla anyị na anyị ọsụ eji wee mụtakwa mmadụ taa ahụ na-abụ mmadụ na-abụ aha ogbuo ofu oge asị gburu ofu oge o wee sị ngwa na-echebezie n'ebe a na-akpọ n'ọdụ na ndị nọ na nọọtụ na egbu ya nnọkọta jụọ m ka esi ndị aha sịrị na nọọtụ so na-agwa m ga anyị na-anatụkwala ya asụsụ nwa ya so nwanne m ụbụ na emego ndebe anyị onwe onye ma left and right adịghị ka agwụgo ndebe anyị ndị Igbo na-etiri ife nke ọ ife nke ndị ọcha ọcha atụla ya asị find our religion gwa isi anyị nọ gwa isi anyị nọ God kedu si ka isi mmadụ aga Jizọs n'ife ahụ onye ahụ gwara oge onye iwu kedu ka isi wee gwa na onye ahụ abụ Jizọs ịghọtago mana ndị na-eso ụzọ ya ahụ eme ife akọrọ ụzọ ọzọ si eme ife nsi mba na nke awụghọ ndị ọcha nyere anyị god fanyere anyị jizọs fanyere anyị edukeshọn fanyere anyị elu nye anyị ana onwe nke anyị nyere onwe anyị na-eso ha n'azụ abịa nwere ebe anyị na eduzie anyị ụzọ nkịta na jọfụ wipe out so ụmụnne m anyị ga-anataba anyị were ụgwọ ego ifedere na mmiri anyị ji taa asụ maka ekwenyere na ebe nna anyị na-emepụta ụlọ ụlọ akwa ya na ọjị e e e n'anya na mkpọkụ enukwu ana akpọkụ enukwu ana fanwa anọ elu onwe onweghị ife akpụla gaghị onweghị akpụla akpụ edebere asị n'ọnya ka a na-egbusala ọbara mana nke a nụnwa na ebe ahụ kwa ndị ọcha gwara isi anyị ife awụ asị jee dozie alụsị nke ha tee ya ọkụ ọcha ọdụ waịtị uri ekwekọtakwara anyị n'ime unu ụka ma nke mba na-ama ozi na ọdịsị na alụsị a ha agbala ọsọ n'ụlọ ụka anwa maka na asị na akwụkwọ nsọ ga afọ ọbụla nke akpụrụ akpụ isi na ala mana ọsụ ahụ akpụdo n'elu obe na mmiri ya ka a na-akpọrọ isi na ala na ya na-abata ụfụtụ ise anọkwa n'ebe edebela arụsị na-emekwa otu ozugbo kwesịrị imekwe ọkwa nọkwa dat ị na-afụkwa nọkwa na dat unu ga-anwụ ndị na-awụsị n'ọnyịnya ahụmasị ndị na-efe nwere ike ịrụpụta nsi anyị afụ anya anyị ejikwa esi mba na ndị a nwenwo nne ndị nna ndị na-atụ n'ọnụ ụmụ anya nwenwo n'ụzọ ebe ahụ dị anyị na nwanne m nwoke udo dịrị ga-ekene m gị obodo ihe a bụ redio ndị ọdịnala nke ndị kwere n'ihe otu kwuru anyị ga-eweta 24 hours igbo stori igbo fiction igbo sayensị ihe ọ bụla a na-eme n'onu igbo tata ka bụ ụtụtụ ọ bụrụ na emezi ka nwe anyị agakwuzie mana eh, satellite tv sef o mgbe aha anyị anakwuzie na tv rapụ ndị ọcha ihe ọ bụ na nwa bekee na ndị isi ojii ga-eme nwunye anyị ga-eme nwunye tijara bekee nwa esibeghị ejebe onye nee North koria nee chaịna nee Arab nee ha niile nekwadị Ghana nke ụnyaahụ Ghana esendikwuo na satellite na space Ghana a na-akọrọ m stori a na-akọrọ m stori mba anyị ga-agụbazi akwụkwọ n'onu Igbo ọ na-abịa mgbe nke aha na-abịa ụlọ ha sị na ọ dịghị possible maka na enwere private schools na Nigeria enwere private schools nwee dia curriculum a e nwere curriculum nke ha kedu ihe mere na ọ na onye ọbụla gacha na dis private school onweghị nke na-abụ mmadụ I want to know why must ndị isi ojii must go to Europe Africa or um, America to get degree ebe e nwere thousands of private school na Africa na ala Igbo kedu ihe mere private school a na-agụpụta ezigbo ihe i want to know ngwa gị na-echenjigo your mind change your consciousness and change your circumstances that's why and you must rewind this thing if you rewind this thing and see your consciousness in terms of onye Igbo echiche gị echiche gị akụrụ uche gị eche uche dịka onye Igbo ị ga-afụ na this thing will enhance your life benefit life and diet and ị ga-afụ na the consequence of your survival and your goal will change from being them to being you you you and ọ bụrụ na imejọzie ọ bụrụ na imejọ ihe a na-akpọ mejọ imejọ the characteristics characteristics bụ na ị karakterize ya ya na bekee nwanne ịghọta ihe a na-akọ ịghọtago iwee mara na nwa bekee ihe nwa bekee manụ engineering because na brain nwere ihe a na-akpọ mechanical process in your brain your mind your soul everything a na-ekwucha just definition of the past and how everything work o nwere ihe ọ bụ there is one thing that oge na sayensị asị atom mercury sulfur this that ya just definition according to nwa bekee trying to pieces this thing for yourself for them people ị gbara ihe o miniri nọrọ ebe ahụ mgbe a na-eme the lab you don't know the meaning because ị ịma mgbe a na-eme the lab ị nọrọ ebe ahụ ị nọ na sayensị they gave it a name according to them so they know you not ị gaghị ama ya because how discover ya then break it down into pieces they know the meanings you don't know the meanings ọ bụ ihe a gwara gị ka ịma asị gị atọm atọm ka ịma kedu ihe bụ atọm definition of nwa ihe nwa bekee nyere gị bụ atọm ya but ọ bụrụ na ị mara ihe bụ atọm aha naturally you go to your house and pieces the atom and you give it your own name ịgụsịa the atom and na-epụta bụrụ mmadụ you become somebody i tell you you must become somebody as long as na ịmatago ihe bụ the atom in your conscious mind then you pieces the atom study the atom experiment with the atom at the end of the day you get the result of the atom in your own language and your own concept ị ga-ama ihe and ị ga-eji rụọ will build something with that thing. mana ọkwa na nke a e wee nyere gị enye ị ga-build based on limited eh, liability company asị nwa bekee gwara gị so ọdịnala anyị na-ekwu a philosophy that we give birth into ihe ọbụla ndị Igbo na-eme isikwa na story go and try ya iwu fail isi na story 100 years time ndị Igbo will remain the same or worst because this life is only way only one way to follow the life there is only one way to follow the life but you have to define that way define it yourself ọwụ na ọ bụrụ ya <laughs> who blow the piper dictate the tune that is simple as abc is as simple as abcd because your historical experiences ọ dị decide everything about future ya historical experiences na decide everything about your future whether you like it or not that's why nwa bekee ji wee ruo na America were ndị isi ojii niile wipe away their history because ha mana the consequence of that thing ka ihe na-eme na America today go and look the life of the black people in America and the Caribbeans go and see yourself ọ bụ na history adịrọ important why did they change their name into John Benson instead of Makamba Mukumba instead of makamba Mukumba instead of okechukwu okeke instead of um, um, um, ya na-akpọta na senegal mobutu seseko ọ bụ ọ bụ yunkara then change them to john john benson john benson abike horis today now nothing they are nowhere to be found ndị ọzọ gbara na-eje Egypt ndị a na-agbagharị na-achọ they want to be Africa they want to come back to Africa but magonu atụpụo n'eriri ekepụta nwa egbu nwa ewu n'ọgbụ ha amaghazi ebe ha ga-esi esi isi but the worst thing bụ na there is nowhere in Africa that will give them home because there is no place in Africa there is no place ịhụ na Africa bụ ndị nkịtị no single ideology talkless of country because anyị na-ekwu country we are going far ideology we want have a basic idea American people still go to Egypt la Egypt of eh, ancient to look for to look for something to fill the vacuum of the heart because this present Africa cannot give them anything to hang on. anyị enwere ike inye other people anything to hang on that's why ji wee gwa unu ọnwụ na anyị meta ọdịnala ọfụma every black American will convert into ọdịnala quote me right isi na atịtị ego gị every Caribbean black people will convert into ọdịnala because they have been looking for it all over they have been looking for something to hang on they have there is vacuum in their heart ọwụzikwe ndị igbo ndị amụrụ na amerịka ka na-ekwu nke ahụ ekwu they are everywhere but ị na-agwa ndị be anyị destin ha na ha aghọta because of the religious mind na mana religion na-eme ndị mmadụ ọ na-ejide gị jiri ikiri ya asị gị na chukwu mere adam ka ọ rahụ ụra o were mkpịsị ngwe ya ka e eve chukwu mere adam ọ rahụ ụra o were mkpịsị ngwe ya ka e eve nna nwanne chekie nienu ọ gị na ken gburu ebel ken gburu ebel gbachaa obodo a na-akpọ ihe nwa jee ebe ahụ nụọ nwaanyị ọ ka ọ nụrụ ebe ahụ onye ka ọ nụrụ ebe ahụ ọnwụ ngị ọngị kwasị na chukwu ọtụtụ ada na ivu mụrụ kem na ebe onye ka ọ jere ọ nụrụ ebe ahụ o jere o gburu obodo a na-akpọ ihe nwa na-akọtu ah, so ụmụ ibe akụkọ ụmụ ndị nta akara ọbaghọzi akụkọ ndị nta akara abaghọzi ọ ka mma ka anyị jiri n'oge jụọ onwe anyị ajụjụ bikos ihe anyị na-emezi o nwere mgbe a ga-eme mmadụ merụzi ihe ọ bụrụ iberibe this word anyị na-eche njikọ every all of the ndị ọcha ndị ọcha ma ihe ọwa ndị iberibe ha amago na that bible wụ fek. ha mana koran wụ fek. ha mana na tora wu fake sọsọ ndị ndị igbo ndị igbo still running back to religion the eh, bible and nonsense mkpa ka anyị kpọbatakwu nwanne anyị nwoke ga amara ihe o nwere igwe ya anyị na-ekwu ya nwanne ị nwere okwu oke ụmụ igbo abịakwana ọzọ ndị ọdịnala abịakwana m ọzọ ọkụ nwanne ụlọ okechukwu n'ukwu asị na taa bụ taa esi ekwu ya ka si ada ihe ọzọ m chọrọ itinye ọnụ maọbụ m chọrọ ịgwa ndị ọdịnala strok ndị igbo bụ ihe gbasara ibi n'otu ndị igbo niile ebe ọbụla onye Igbo ọbụla nọ anyị ga-ebido mụba otu otu mmadụ otu mba si adị n'otu m ga-agbado ụlọ atọ maka a sị na igwe bụ ike unu jee na Amerịka na ebe ọbụla ndị China nọ ha na-enwe China taụn ha na-enwe ebe ha nọ sọsọ na Naijiria na ya na Naijiria na enwekwazi ebe sọsọ fa nọ ịdị ebe ahụ a na-esi nri fa fa na-emekọta ife fa niile ego fa niile nọ n'ime onwe fa ijee n'ebe ndị juu nọ ndị ahụ na wa a ga-enwekwa fa nọ efego ihe niile emekọdokwa onwe fa ịdị ebe ndị ahụ nọ ha ncha niile nọ na the same place na Naijiria ije ife ebe ndị a na-atụ nọ ndị Lebanese niile ịbịa na Papa ebe ahụ ka ị ga-akwụkwa ama mmadụ anara azụ ya ma nsọ ndị Igbo wee ebe ha nọ n'ebe ha nọ ibu na ịnọkọta ọbụ sef abụ ekwefa ha nwee miti a ga na azụ ọchịchị emekata asịnọ mitiri ndị Igbo emezie mitiri ndị Igbo niile o bifo amara ife na-eme etisaa ndị Anambra asị na ha ga-eme nkefa ndị Imo asị na fa ga-eme nkefa ndị Enugu asị na fa ga-eme nkefa ife amara ife na-eme eti asị kedu ife na-eme anyị ịkwa ka ọkọdọ wee kretie our own society ọ bụrụ na anyị anọrọ n'ala Igbo anyị kretie our own society ebe na anyị nọ nwee our own ideology bikos na anyị bụ ndị ọdịnala nwee ka anyị si eme ife nke anyị ndị mba ọzọ enesi anyị anya wee na-amụrụ ife n'aka anyị ma ọ bụrụ oke ọgụ na mba na oke ọchịchọ na ịzọ ihe na ịzọ ọchịchị na ịzọ onye isi anyị ndekere ndị negodi ndị china negodi ndị Korea negodi ndị japan negodi ndị arabụ negodi ndị libanese ije na naijiria na-anọ telefon onye libanese mebie ozugbo ozugbo ka a ga-eji wee bịa dozie mana nke gị mebie na ndozi na legos ị ga-akpọkọta ka egwu ibu na ime abatazi infat ime abatazi ebe ndị libanese nọ na naijiria bịa chọrọ ụlọ maka gịnị maka fa na-emekọ ife n'otu ha na-emefe ife n'otu ha nwere ideology ha nwere their own way of life ha na-ebikọta n'otu mana anyị ga-apc site apc ọbụla emezi n'onye ọkacha n'onye ọkacha so ọdịnala ga-enyere anyị aka wee chịkọta ala igbo ọnụ ama m na onye ọbụla na-anụ olu m ọdịnala ga-enyere anyị aka wee chịkọta ala igbo ọnụ ụfọdụ na-abụ nwunye ha dị ime na n'ala igbo fa agba flight wee jee kanada bịaba amerịka bịaba united United Kingdom ka mụọ nwa mụta British citizen mụta American citizen Canadian citizen nna negodunu negodunu otu ife asị negodunu ụdị ife eh. mere anyị ịfego ndị a na-anọ ebe a ịwa na ụwa anyị na-anọ ebe a ike ebe a bụ anyị na-achọ ka anyị nata n'ala Igbo dozie ala Igbo ụfọdụ amafusi ya ijezi n'ala Igbo nwere ọzọ ya ị ga-afụ ọdịnala anyị aka wee dozie ife niile a nwa bekee mebiri na ya abịago na ya abịago na ya abịago na ya abịago dat plan anyị ji so nwee afọ ọnọdụ a na-ama atụ biko onye ọbụla na-ege ntị ọ bụrụ na ọ ga-adịrị gị pọsịbụl na mbọsi 19th of next month na-abịa ịgbanatawa Barcelona onwekwa ihe ọbụla ị nwere ime atikuleti mee ya atikuleti detuo ya n'akwụkwọ mgbe anyị ga-abịa ife niile atọgbụ ya na tebụl wee na-akpị otu anyị ga-esi wee mee gịnị wee dozie ala Igbo dozie ala Igbo be anyị wee nwee ideology nwee identiti ma ọ n'ime uru na identiti. na-akpagharị ije ebe niile ikwu nna ya eh, mana mụ na mmadụ kpara nkata mbọsi a nsị ebe ka isi akpọ nsị na asị Saudi Arabia akpọ nsị anwụ nwanne m onye Igbo kedu ka isi enye ebe ahazi mmadụ na a na-ekwu ọsụ ọ na-achọ mma Arab onye Igbo ga-eje Saudi Arabia ga-eje Qatar onye Igbo ga-eje Bahrain onye Igbo ga-anọ ibu n'ọkụ mmụọ sef ije n'ọkụ mmụọ ma ọ bụrụ na e nwere ị ga-afụ onye Igbo ebe ahụ achụ ego ka anyị mara na otu anyị ga-esi were ọdịnala ejikọta onwe anyị wee dozicha ihe niile anyị emebichara ka ọ bụkwa ka ọ kpara n'ọnụ ọzọ na onye nwanụ si na ọbata ya n'ihe isi ya ekwuo soro ọbatakwa m n'isi abịa ọzọkwa ekelekwa m unu oke nwanne m nwoke imere ọfụma imere ọfụma ka anyị bịaba na njedebe okwu na ụbọchị aga na ndị Igbo ihe ọdịnala bịara bụ one world gọọmenti fọ ndị Igbo ebe ọbụla anyị nọ n'ụwa a anyị ga-abụ ofu jiri one doctrin ka e were anyị maatụ ka e werezi anyị mụrụ ihe ebe ọbụla anyị bi anyị ebikọ ọnụ anyị anụkọ onwe anyị anyị biri na Spain anyị anụkọ onwe anyị bikọ ọnụ anyị biri na Amerịka anyị anụkọ onwe anyị bikọ ọnụ anyị be ọbụla anyị bi otu esi wee nwee Jewish community Chinese community ọ bụ ihe ndị ọdịnala bịara ndị ọdịnala wụrụ ndị ọdịnala ihe ọbụla gbasara ọdịnala ọ bụ ihe anyị na-eme anyị ga-enwe our own way to break the law of gravity anyị ga-enwe our own definition to sail on top of the sea anyị ga-enwe our own definition to build a car anyị ga-enwe our own definition to define atom element anyị enyeghị ya eke nye ya nye ya afọ nye ya anyị ga-enwe ihe niile gbasara ụwa ka esi ebi ndụ ma chukwu n'onu igbo life and direct anyị achọghịzi were nkịta e, e, ewu ọsụna were ụdọ manye were ewu manye ụdọ mba nke agago anyị akarịgo onwe ha na-akarị akarị ndị igbo akarịgo ụdị ha. ihe anyị chọsịrị na new to create something world of living so ndị mmadụ ga-eji na-ama atụ ọ bụrụ abịa agba aka ụkpaka agba aka ụkpaka 90 percent of ndị igbo na saịdị igbo landị ha nụrụ ndị awụghụ ndị Igbo ọ dịkwa mma onwe sị na ọ dị njọ mana m na cheki eni enu cheki eni enu ọ ya bụ the best for us so ọ dị naanị onye ka m ji wee gboo nnọọ bụ ndị kwere n'ihe otu kwuru so that their mind will be elevated how to live how to be noble and how to live a moral life ndụ eji ama atụ before ị nwa si na enwere onye ọdịnala ndị implicated into anything ma na enwere mistake nọ somewhere because ọdịnala ndị ndị agha chọrọ ịma ihe we will give them information how to learn how to elevate their soul because ha chọrọ ịma then we give them the information then they will be elevated ebe ọ bụla ha nọ we will hook them up anyị ga-enwe one world market anyị ga-enwe market worldwide ndị ọdịnala ọbụla we do business with ndị ọdịnala because of trust naanị igbo onye ọbụla bụ onye ọdịnala nwanne ihe ọbụla ị na-eme anyị ga-eme gị sure na ihe ahụ ị na-eme anyị ga-eyuzie as ihe former professional how to train people with that yo akara aka then we elevate that na ị na-eme to normal level ọ bụrụzie economic development people esi from ije ahụ ị na-eme wee mụrụ ihe ị na-alụ tinka anyị emepere gị wọkshọp. workshop turn your tinka into something else e nwere ihe a na-arụ tinka E nwere level of tinka ọwụzi nke a na-akụ n'anwụ mba nke a na-akụ kpomkpomkpom no e nwere level ị na-akpụ ụzụ anyị eme gị rụbazie something ịrụba ngaji rụba fọkụ rụba ihe ọzọ dan ịnọdụ na-anya ọkụ every 24 hours na-akwụ chọkọ chọkọ chọkọ chọkọ mba anyị ga-ekriti ikonomik opportunity for ndị ndị kwere n'ihe otu kwuru maka ọwụ trọst ihe anyị need wụ trọst ihe anyị ji ekwu n'ihe otu kwuru wụ trọst because o nwere ihe mere gị nwanne ọ bụghị because of na ịbụ onye Igbo mba enwere ihe a na-asị na nwanne na enwere ihe jikọtara ụnụ enwere ihe jikọtara ụnụ ọnụ that's why. so ihe ọdịnala bịara bụ ụmụnne m ọ karịrị akarị mana one step at a time sọsọ one thing one thing you must avoid things that have something meaning for yourself then you go towards bad backwards go towards destruction because of what because of otu o wee make educate educational system dị very important na ndị that's why ọdịnala enweghị our own way of educating our people ndị ọdịnala so that ka ha mara ihe e mere gị bambuzudu pọpị ihe ndị mere anyị ndị ọcha mere anyị pọpị rapụrụ story because ọ bụrụ na ị mara why only thing ị ga-eji wee bụrụ a slave bụ ọ bụrụ na ị mara egwuo gị wayo you walk your way into slavery you walk your way into operation you walk your way into operation life and direct because of obere nwa ka esi wee mee ya they make you work your way into operation only you can work your way into operation life and direct so a sị m ụmụnne udo dịkwara unu ka ọ dịkwa na echi echi na anyị ga-ebidokwa ebe anyị kwụsịrị na okwu a okwu a enyebeghị anya tata ka bụ mbido anyị ga-agwọ ndị ndị igbo ịba anyị ga-agwọ ha ezigbo ịba 95 percent of ndị igbo gaa psychological test ha ga-efe elu ya the only thing that is missing is our failure to see and organize ourselves. only thing na-eme isi bụ is our failure to see that ordinary is the light of ndị Igbo a sị m udo dịkwara ụmụnne ka ọ dịbakwa n'echi